ihe na-eme ebe a anya unu niile na-achacha ọbara ọbara unu ji ngwa agụ ngwa ọgụ na ka ihe na-eme nwanne m dajụ obi kwa obi gị mmiri oyi ahịa ndị a eh, maka ihe anyị iji emebiere ha ebe ha si ebi ha wee mebie ebe ndị unu fụrụ n'anya na-esi ebi ọ ga-emetụtakwa unu eh, nwanne gị nwoke a na-adị ezitara gị ego kedu ka ọ ga-ejisi na-ezitara gị ego ihe niile chegbu na mmadụ ị gaghị abụzikwa ya nwanne tụgharịa uche chekwa ihe ya eche ọ ga-abụ ihe dị mma nke ukwuu ma anyị niile bikọ ka ụmụnne ka anyị biri n'udo na ịdị n'otu ụmụnne m na ụmụnna m ka anyị bikọ ọnụ n'otu n'udo wepụ aka n'ihe ọbụla na-ebute ọgba aghara na nsogbu na anyị tụrụ mmadụ ka anyị biri ka ụmụnne na ụmụnna maka ọdịmma obodo anyị ozi a si n'ụlọ gọọmenti na-ahụ maka ịgbasa ozi na omenala